Ramagba. We move. Emobu na asị m agbata isiokwu ike. Apụsakwala m taa. Nnọọ anyị gbasachakwa ha ugbu a. Mma afọ ibe kwensu akwa. Ibu ọkwa ibu ọnụnụ. Ma ji ya nwanna gịnị, Ndị ife eme gịnị taa? Ya <laughs> ọsọ telele ya. Ife ọbụla mekwa na shọ ya. Ya gasachakwa ha ugbu ya kparị gasachara ụwa ya. Ya zara ibe ya zara ite tụrụ kpọkpọ. Ya abụsakwa ha ebe ụwa. ọwụrụgbe asidenti ime ndị ife na-eti ekwensu e, onye ọjọ onye ọjọ onye ọjọ, ya sị ihe iyi ya amanyịkwa ngwụ ya kpọkwụwa aka na ha agasazi ya rụsakwa ebe ọdụ ibe mmadụ dugbo nwe ya ibe ndị ife na-eti ekwensu ekwensu e. ya gasachara nwa nke ya na-ewute wuru, ifu anya ya anwa moto abụọ bịa sute ya ka na akwa nke mere eme ndị ife kwerekwa akwa ma isi e ekwensu egbulewo asị ya ga ya medini ekwensu ya mee mene ụmụ ọkwa ha onye ọ na-emetụkwa ha ọsọ wee ekwensu nke ya ka gba ọjọọ unu họpụtụrụla ya kọma ifu ụfọdụ n'ime ka igbo mere egwu unu ji aka gbasara ya onwe unu onye nọtara gba ya gwere mkpụrụ ọgwụ tiri ọnụ nwụrụ nwụhụ <laughs> ekwensu si ya mere ya unu hapụtụla ya gọma unu hapụ ya ya agwa amadị ya nọrọ kwa ha nke ya onye kwe na etamosu unu hapụ ya unu gbaka eme nke mere na asọ ya unu anụla ka